ebe anyị tata achọrọ m ịkụziri unu um, mkpụrụ edemede igbo nke ndị oyibo kpọọ igbo alfabet ọ bụrụ na ịmụta mkpụrụ edemede igbo a ọ ga enyere gị aka isi igbo enyere gị aka ịga igbo maka na ọ ihe ife mwụta na ị ga-abụ onye igbo ịmara asị igbo ịmara ede igbo nke nwakpọkwanụ grama nwa ịmaghị ya o nwere ife mere mgbe anyị nọ mahadum ofu oyi nwanyị eme ọ etu ọnụ ka o si wee malụ aga igbo wee mkpala abụkwanụ nke bụ nke ndị oyibo kpọ grama so otu ụbọchị <laughs> ọrahụ na be m e wee ree taịm anyị ga-eji wee gụọ akwụkwọ nsọ n'ụtụtụ wee kpee ekpere wee gụrụ wee rute na tọn ya igbo ekwere ya agụ asị m oke ewere akwụkwọ nke oyibo nye ya ya baịbụl oyibo enye ya okwere ya agụ Nnọzi e na-ajụzi aka ezikwana ebe ebe ịnọzi ịbụrụ anụ elu ịbụrụ anụ ala ka ebe anụ nke ịpụtị sọ ọ dị mkpa na ịbụ onye ịbụ onye igbo na-ege m ntị na ịmụta ka isi agụ asụsụ gị maka na ka o si wee mma bụ na asụsụ igbo aya so n'otu asụsụ ama ama n'obodo anyị bụ naijiria so tata ana m akụziri unu mkpụrụ edemede igbo gee m ntị ka ịfụ ka esi abịa nke a bụ a bụ che de e fụ go bụ gbi gbi hi i i je ke kpọ kwọ lọ mọ nọ nwụọ nye o ọ pụrụ si shi ti u u ve we ye ze ọ bụrụ na ị nwere mkpụrụ edemede igbo a otu a nsi wee gụọ ya ma ga-edenwu igbo ma egwunkwa igbo so ndị be anyị ọ ya adịgodo ụta soro ka ị gụọ ka ị mụọ ka esi agụ akpụrụ abụ chida onye nyelu gị aka ọfụma otu afọ nke ndị oyibo si abụ ịmụta ya abcd nwee ike gụmuo um, mkpụrụ okwu oyibo ofu ụzọ ahụ ka ọ ga-abụkwa ịmụtakwa ka esi agụ abụchida nwee ike gụnwuo mkpụrụ um, abụchidi mkpụrụ edemede igbo ọ dị mkpa na ịmụtara ya o maka na ịbụrụ nkịta anyị nọzi kịta o nwere ọtụtụ ọrụ ya achọrọ wee gaa ajụọ gị kedu asụsụ ị na-asụ n'obodo anyị bụ naijiria ada asụsụ ịtọ ma ndị ọcha nwa ijegodu na embasi ndị ọcha ga-ajụ gị kedu asụsụ ị na-asụ nke ikwuru ihe na-asụ achọghị gị nsukene ife onye ga na-anụ ya nke ọya na-ege gị ntị ka mara ma ife ị na-ekwu eziokwu ka ị bụ onye ọzọ bịa na-ekwu ife na-abụrụ